AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa izukọ ịtụgharị uche na okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa na-asị ichere Chineke ga-eme ka okwu anyị sie ike nke a bụ otu n'ime ihe ndị ga-eme ka anyị bụrụ ndị na-aghaghị ichere oge nke Chineke nwa Chineke ọ bụla bụ onye kwesịrị inwe okwukwe inwe ntụkwasị obi na onye ahụ nke anyị kpọrọ nna anyị bụ Chineke mgbe anyị na-atụkwasị Chineke obi mgbe anyị na-echere oge nke Chineke ọ pụtara na anyị maara onye anyị na-efe ọ pụtara na anyị maara nna anyị pụtara na anyị maara akparamagwa nna anyị ọ pụtara na anyị kwere na nna anyị hụrụ anyị n'anya ọ bụ ihe ndị a bụ ihe ndị na-ewuli okwukwe anyị elu ime ka okwukwe anyị si ike n'ebe Chineke nọ ma anyị ọ bụ ndị ahụ ndị na-atụ egwu inwe ntụkwasị obi na nrọpụta nke Chineke na ichere oge nke Chineke nramahụ na ihe ndị ahụ gbara anyị gburugburu pụrụ ịbụ nke na-eweta obi ntiwa pụrụ ịbụ nke na-akpali ọgba aghara n'ime obi anyị pụrụ ịbụ nke na-eweta obi ilu ma n'ezie ọ bụrụ na anyị ghọta onye anyị onwe anyị na-efe bụ Chineke anyị nwee ntụkwasị obi na ya n'ihe ndị a niile ị pụrụ inwe obi izu ike a sị m na ị pụrụ inwe obi izu ike mụ onwe m pụrụ inwe obi izu ike ya mere ka ọ ghara ịbụ mgbe ọ bụla otu nramahụ ma bụ nke ọzọ chere anyị n'iru anyị na-achọ otu anyị ga-esi wee si n'ime ya pụọ anyị ebido dọkasịwa ahụ na-enye onwe anyị nsogbu nke a pụtara na anyị agbabeghị mgbọrọgwụ nke okwukwe n'ime onye nwe anyị ma nke a dị mkpa n'ime ndụ anyị a sị m na nke a dị mkpa n'ime ndụ onye nke kwere ekwe ịtụkwasị obi na Chineke na-eme ka obi ruo anyị ala mee ka ọbụna ebe anyị nwetara onwe anyị ka anyị bụrụ ndị ahụ kpakọrọ ọnụ ịtụkwasị Chineke obi n'ezie na-achụpụ oke echiche oke nchegbu ndọkasị ahụ akọrọ aga ebe a akọrọ aga ebe a na-ata Chineke ụta ọ bụrụ na ile anya n'akwụkwọ aza ya akwụkwọ aza ya isi iri abụọ na asatọ amaokwu nke iri na isii ọ na-eme ka anyị mata sị na onye ahụ nke na-atụkwasị obi na Chineke abụghị onye ọ na-adị ngwa ngwa n'ihi na onye ahụ amara na onye ya na ya na-emekọ ihe onye ahụ bụkwa onye nwere ike ịghọtasị na ọ dị mgbe ọ ga-eru Chineke mee ka anyị nọ na nchere ịhụ na anyị ghọtara ihe bụ ọchịchọ ya nye anyị mgbe anyị ghọtara ọchịchọ nke Chineke ọ pụtara na njem anyị na Chineke na-edo anyị anya nke a ga-eme ka okwukwe anyị ghara ịbụ nke a na-akwa aka site n'ọnọdụ dị otu a anyị enwe udo nke obi mgbe anyị bilitere n'ogo dị otu a na mmekọrịta nke anyị na Chineke ị ga-achọpụta na anyị ga-abụ ndị ga-enwe obi ụtọ na ihe ọ bụla nke anyị na-eme n'ihi na anyị amara na ụzọ anyị na-eso ichere oge nke Chineke na-ewuli anyị elu n'ogo nke ịtụkwasị obi na onwe anyị ịtụkwasị obi na onwe m ma ọ bụ gị ịtụkwasị obi onwe gị abụghị na ị pụrụ igbo mkpa ahụ kama ịtụkwasị obi na onwe m bụ na aghọtala m na onye a mụ na ya na-emekọ ihe agaghị ahapụ m n'ọnọdụ ọchịchịrị achọrọ m ịkọrọ anyị otu akụkọ mgbe gara aga ọ dị otu nwa agbọghọ mụ na ya na-atụgharị uche na ihe ụfọdụ nke ka nke ihe gbasakwara okwu nke ntụgharị uche nke ezinụlọ nwa agbọghọ a mere ka mmata sị na nna ya lụrụ ọtụtụ ndị inyom ndị inyom dum a nna ya lụrụ ọ dịghị nke na-enweghị ụmụ ọ dịkwanụ nke a na-azụghị n'ụlọ akwụkwọ dị elu ọ dapụtara na ọ dị mgbe o ruru ụfọdụ n'ime ụmụ nwaanyị ndị a ghara ụmụ ha hapụ di ha lụrụ di ọzọ ma nwa agbọghọ nke a mụ na ya na-atụgharị uche ụbọchị ahụ ọ bụ otu n'ime ndị nne ha hapụrụ o mere ka mmata sị na mgbe ọ nọ n'ụlọ akwụkwọ mahadum ọ dị mgbe ọ ga-evukọta akpa ya laa si na enwere ozuzu ike ngwa ngwa ozuzu ike gwụsịrị ya gwakọtakwa akwa akpa ya ịlọghachi n'ụlọ akwụkwọ ọ pụrụ ịbụ na ụbọchị ahụ ọ na-alọghachi na nna ya nyere ya naanị ego o ji agba ụgbọ rute ụlọ akwụkwọ nke eji eri ihe ahụbeghị ya ka ọ fọ nke eji akwụ ụgwọ akwụkwọ na nke eji eti efe na nke mmadụ ji elebara onwe ya anya ma nwa agbọghọ a mere ka mmatasị na ngwa ngwa nna ya nyere ya ego o ji alọta n'ụlọ akwụkwọ na nke ahụ bụ ihe dị ya mkpa karịsịa ọ ga-anara ego ahụ otu ọ bụla ọha chi ụzọ lọta n'ụlọ akwụkwọ gịnị kpatara ya na-eji eme nke a ọ sị na ihe kpatara ya na-eji eme nke a bụ na ya atụkwasịrị nna ya obi mara na nna ya agaghị ekwe ka ihere mee ya na ọ dịbekwanụ mgbe nna ya anọchara ya bụrụ na nna ya enweghị ike icheta kwụọrọ ya ụgwọ akwụkwọ nye ya ego o ji eri ihe ihe a bụ ihe a na-akpọ mmadụ na ibe ya imekọrịta ihe ihe a bụ ihe a na-akpọ mmadụ ịtụkwasị nna ya obi n'ezinụlọ nke anyị kwuru okwu ya n'ụbọchị taa ịhụ na otu o si wee dị na nwa agbọghọ a maara nna ya mụta nna ya n'ogo nke mgbe ọbụla nna ya si otu a ka ihe dị nwa agbọghọ a enwe afọ ojuju mara na ọ dịghị ihe ga-eme ka ọnọdụ gbagharịa nna ya echefuo ya otu a ka ọ dị n'etiti anyị na Chineke gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na okwukwe anyị esighị ike n'ezinụlọ anyị ọra ka ahụ ka anyị meta ihe nke a na-ahụ anya ihe ndị a dum anyị apụghị ime ha n'aka anyị ka m gwa gị n'ụbọchị taa ọ bụrụ na ị maghị ọ bụ n'ihi na anyị na-ebu mkpa ndị a n'onwe anyị na-ana achọ ndabere ebe Chineke nọ na-ana atụkwasị Chineke obi ọ bụ ya kpatara ịhụ ezinụlọ ụfọdụ mgbe nna m mụchara ụmụta ahụhụ chinye ha n'ụlọ akwụkwọ ihe dị aṅaa metụ kama a ga-egbakwuru Chineke anyị alịlịwa mgbe anyị leligidere n'ike anyị o kweghị anyị gaa hụ onye ahụ esi nga ahụ kofu gawa asị eo nwa ya gakwa na-apụta n'ụlọ akwụkwọ mahadum n'afọ na-abịa abịa nwoke nke a bịa nwa ọ bụ gịnị kpatara nke a gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ọnọdụ dị ka nke a mgbe anyị sị na anyị kwere na Chineke biko ana m arịọ gị n'ụbọchị taa ka anyị rịọ ikike nke mmụọ nsọ ka o meghee anya anyị ka anyị mata onye anyị na-efe ka ngakọrịta nke anyị na Chineke mee ka anyị bụrụ ndị ga-enwe ntụkwasị obi na onwe anyị site n'ịdabere na Chineke mgbe ị na-eme nke a gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọ ka mara nke Chineke dịrị gị dịrị gị na ezinụlọ gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary ugowanyi lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga-adị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Seventh Day Adventist Central District Choir unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche masị gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnna anyị udo dịrị unu ka onye na-ege okwu Chineke isiokwu anyị n'ụbọchị taa na-asị ngwa agha nke ibu agha anyị anyị ga-ewere ihe ọgụgụ ka akwụkwọ nsọ na akwụkwọ ndị Rom isi iri na atọ ama iri na abụọ Pọl na-ekwu okwu sị chi uwo chi ọbụbọ dịkwa nso ka anyị yipụ ọnụ niile nke ọchịchịrị maka anyị yikwasị ihe agha nke ihe e nwere ngwa agha nke anyị kwesịrị iji buo agha nke okwukwe ahụ e nyere ndị nsọ naanị otu mgbe idebe ngwa agha ndị a abụghị ngwa agha nke mmadụ mere ọ bụghị ngwa agha ka anụ ahụ dị ka mma na egbe ma ọ bụ ogbuligwe ha bụ ngwa agha ka ime mmụọ nke anyị jikwa alụ agha ka ime mmụọ agha ka ime mmụọ a na-ekwu okwu ya bụ agha dị n'etiti ihe na ọchịchịrị kebụ jizọs kraịst na-ekwesị eziokwu na okwu ụgha n'ihi ya anyị aghara iyikwasị ihe agha nke ihe akwụkwọ nsọ gwara anyị na nke abụọ isi iri amaokwu atọ ruo na ise sọ eziokwu asụ na anyị na-ejigharị dịka anụ ahụ si chọọ ma anyị adịghị ebu agha dịka anụ ahụ si chọọ n'ihi na ihe ibu agha anyị abụghị nke anụ ahụ ihe ibu agha anyị dị ike site na Chineke iji kwatuo ebe niile e wusiri ike iji dọda ihe niile a na-atụle n'obi ime ka ihe niile dị elu nke na-eweli onwe ya elu imegide ọmụma chineke ka ọ bụrụ ihe a dọtara n'agha nye ige ntị nke kraịst ee ụmụnna m ihe agha nke chineke nyere ụmụ ya nwere ikike dị ukwuu ma ọ bụrụ a na-enyechasị onwe anyị n'igwe agha nke okwukwe ahụ e nyere ndị nsọ anyị pụrụ inweta mmeri pọl gara n'ihu ịkpọtụ aha ngwa agha dị iche iche nke dịrị ndị nsọ n'akwụkwọ ndị Efesọs isi isii site na amaokwu iri ruo na iri na asatọ Pọl gụfụtara ihe ndị a dịka iwu nye ndị kwere ekwe la amaokwu ka iri ọ sịrị dị ike n'ime onye nwanyị ya na n'ime ịdị ike nke ike ya ọ chọrọ ka anyị dị ike ghara ịtụ egwu akwụkwọ ndị ikpe isi asaa amaokwu atọ ruo na isii bụ ebe a gwụrụ anyị na ụfọdụ ndị agha gideon kpọ ga agha egwu dị ha ekwufutasị ndị egwu dị ha laghachi ọtụtụ lara ya fọ naanị narị mmadụ atọ abụrụ anyị na-agagharị ihu n'akwụkwọ ndị Efesọs isi iri okwu iri na otu Pọl gwara anyị n'ebe ahụ ka anyị yikwasa ihe agha niile nke Chineke otu anyị ga-enwe ike iguzozi ihe niile kwesị na-ezopụta ya agawala ihu ịgwa anyị sịla ịgba mgba anyị abụghị mmegide anụ ahụ na ọbara kama na ọ bụ imegide iche isi lee bụ ndị isi ndị onwe ụwa nke ọchịchịrị a na ndị ajọ mmụọ nke nọ n'ebe dị elu ụmụnne m n'ihi ya ọ dị mkpa ka anyị were ihe agha niile nke Chineke ọ dịghị akụkụ ihe agha niile nke Chineke ka anyị pụrụ ileghara anya ma ọ ga-abịa ịchụ ma ọ bụghị ya anyị agaghị apụ iguzo ihe agha ndị ya bụ ihe agha ike n'ukwu kebe eziokwu ihe agha na-ekpuchi obi kebe ezi omume ndị Tesalonika nke mbụ isi ise amaokwu asatọ agbaghị ma ọ ga-akpụkpọ ụkwụ anyị ga-etinye n'ụkwụ bụ onye nọ njikere izisa ozi ọma nke udo ọta bụ okwukwe dịka anyị hụrụ na akwụkwọ timoti nke mbụ isi mbụ amaokwu iri asatọ ruo na iteghete okpu agha bụ nzọpụta dịka anyị hụrụ ndị tesalonika nke mbụ isi ise amaokwu asatọ mma agha anyị bụ okwu chineke ka anyị lezie anya ma buo agha nke okwukwe otu anyị ga-enweta mmeri ngwa agha ndị a bụ n'efu abụ bụ naanị site na ntụkwasị obi n'ebe kraịst nọ ya na narapara na ahụ ya la anyị ga-eji enweta ha mmụọ nsọ bụ onye ga-enye anyị ngwa agha ndị ka anyị tụkwasị obi ka chineke nyere anyị aka ka anyị buo agha otu anyị ga-enweta mmeri chineke gọzie unu unu anụla ozi unu ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu ozi nke nzọpụta mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 Josaya anụcha nwanne anyị nwoke onye mgbasa ozi imela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ na-ekpughere gị ịhụnanya ya n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige oziọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana sị gị onye ọma na-ege ntị ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtara nọ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo